ka m jiri ọlụ unu gọzie ụwa niile mmasị m mmasị nke obi m na chọọ mụrụ ya mmasị m mmasị m ka m jiri igbo mewe mmasị m na Igbo gbagha Igbo ka m ji aga Igbo ka ngalamo